ekene gị ezigbo nne m n'ime Jizọs Kraịst ọ ga-adịrị gị na mma ọ bụ nwanne gị nwoke bụ ụkọchukwu Francis Chinonso Ebo na-ekene gị anyị na-abịakwute gị n'ihi obiọma ndị Life Word International onye nwe anyị gbaa gị ume ma nọnyere gị ka ekpere Chineke onye nwe anyị anyị na-ekene gị anyị na-ayọ gị n'ụbọchị tata ka inye anyị ndụ ka inye anyị amamihe ka inye anyị nya bụ nghọta gị n'ime okwu gị were okwu gbanwee ndụ anyị ka anyị bụrụ ndị ziri ezi ndị kwesịrị ntụkwasị obi ndị a ga-esite n'ime ha wee bunye gị enu anyị na-ayọ gị n'ụbọchị tata chukwuma ka anyị were ike nke mmụọ nsọ gị wee gusoro ọbụla n'ime ndụ anyị wee ruo mgbe ebi ebi onye nwe anyị nọnyere anyị na aha jizọs kraịst bụ enwe anyị otu dịrị aha nsọ gị chukwuma na-eme mma onye kwesịrị ntụkwasị obi anyị na-agazi n'iru n'ime okpu chineke ihe bụ isiokwu anyị n'ụbọchị tata bụ etu esi wee na wee na-ekpe ekpere n'usoro kwesịrị ekwesị otu esi wee na-ekpe ekpere n'ịlụpụta ọlụ akpere anyị kwesịrị ka ọ na-apụta ife ebere anyị anyị kwesịrị ịma usoro a ga-esi na-ekpe ekpere na-ekpe ekpere wee ọ na-alụpụta ọlụ n'ime ime onye nwe bụ chineke ee e nwere ụzọ esi wee kụzi anyị ka anyị wee ekpere n'ime akwụkwọ nsọ o e nwere ụzọ anyị ga-esi na-ekpe ekpere ka chineke wee na-aza anyị o e nwere ụzọ anyị ga-esi na-ekpe ekpere ka chineke wee site n'ime ya wee na-alụpụta ọlụ n'ime anyị akwụkwọ nsọ kọwara ya etu a na-atụfughị mgbe ka anyị gaganụ n'akwụkwọ Matiu isi nke isii amaokwu nke mbụ ya were na isi na iri na ịtọ anyị ga-afụta nya bụ usoro anwa anyị ga-esi wee na-ekpe ekpere anyị ga-esikwa n'ime wee tụlee ọtụtụ ihe ndị ọzọ gasị bụ ihe Chineke chọrọ ka a mụta n'ime ụbọchị tata Nwachukwu soro m wee gaa ọsị lezienụ anya ka unu ghara ime ezi omume unu n'iru mmadụ ka ha wee kiri unu ma unu emeghị emeghị otu a unu enweghị ụgwọ ọrụ n'ebe nna unu nke bi n'eluigwe nọ ya mere mgbe ọbụla ị na-alụ ọrụ ebere afụla opi n'iru gị ọbụna dịka ndị ndị iru abụọ na-eme n'ụlọ nzukọ unu na n'ụzọ unu ka ha wee nara otuto n'aka mmadụ n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọlụ ha ma mgbe ị na-alụ ọlụ ebere ha ka aka ekpe gị ghara ịma ihe aka nri gị na-eme ka ọlụ ebere gị wee dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị mgbe mgbe ọbụla unu na-ekpekwa ekpere unu aghaghị aghaghị ọnụ agaghị adị ka ndị iru abụọ ahụ n'ihi na ọ na-atọ ha ụtọ iguzo na ụlọ nzukọ unu na n'akụkụ ama unu ikpe ekpere ka ha wee were onwe ha gosi mmadụ n'ezie n'ezie asị m unu ha na-enwezu ụgwọ ọrụ ha ma gị onwe gị mgbe ọbụla ị na-ekpe ekpere baa n'ime ụlọ gị n'ime ụlọ nta gị mgbe ime imechikwara ụzọ gị kpere nna gị nke dị na nzuzo nna gị nke na-ahụ ihe na nzuzo ga-enyeghachikwa gị mgbe ahụ unu na-ekpe ekpere ọnụ ekwula okwu mkpụkwasị efu dịka ndị mba ọzọ na-eme n'ihi na ha na-eche na a ga-anụ olu ha n'ọtụtụ okwu ha na-ekwu ya mere unu unu eyila ha n'ihi na nna ụnụ matara ihe niile dị unu mkpa mgbe unu aka arọghị ya ya mere beenu ekpere otu a nna anyị nke bi n'eluigwe ka edo aha gị nsọ ka alaeze gị bịa ka emee ihe ị na-achọ dịka esi eme ya n'eluigwe ka emekwa e otu a ahụ n'ụwa nye anyị nri taa nke ga-ezuru anyị ụbọchị taa gbaghara anyị gbagharakwa anyị ụgwọ niile anyị ji dịka anyị onwe anyị gbagharaworo kwara ndị ji anyị ụgwọ ewebara e anyị n'ime ọnwụnwa kama dọpụta anyị n'aka ajọ ihe n'aka ajọ n'aka ajọ onye ahụ eme akwụkwọ nsọ na-akọwara anyị n'ezie n'ebe anụ anyị gụworori usoro anyị ga-esi n'ebe ekpere ọ bụghị ka ndị mmadụ na-amata ihe anyị na-eme ụfọdụ n'ezie na-ewere onwe ha mgbe ha na-emerụ mmadụ amara ma ha na-emerụ mmadụ ihe ha ga gafuo opi ike ka ndị mmadụ mata na ha na-emecha ihe ndị a niile tupu ha eme anya mgbe ụfọdụ eleghị anya ha mechaa anya ha na-aga n'iru iji na-agbazi ndị mmadụ na ha na-emeta ihe ndị dị otu a mana ọ bụghị ihe kwesịrị ekwesị n'ezie na onye nwe anyị bụ na-afụ ihe anyị na-emere mmadụ na nzuzo ga-esikwa otu ọ wee gozie mkpụrụ obi anyị ma gozie anyị ọ ọbụla nke anyị lụrụ n'ebe chineke anyị nọ ihe ọbụla nke anyị na-eme maọbụ nke anyị mewere n'ime chineke bụ ihe iji wee gosipụta chineke anyị obi ọcha anyị anyị nwere ụfọdụ na-aga na-aga n'ime ụlọ ụlọ ụka dị iche iche ma ọ bụ n'ime ebe a na-enwe ọgbakọ ihe dịka n'afịa wee ga na-egosipụta ma ọ bụ na-ekwu n'ihe na-ekwu enu ma ọ bụ na-egosipụta na ha bụ nke ma ọ bụ nke ọzọ ma ọ bụ nọdụ n'ime ahịa wee na-ekpe ekpere na-ekwu n'enu n'enu na ha bụ nke ma ọ bụ nke ọzọ ma akwụkwọ nsọ na-eme ka anyị mata n'ezie na n'ime ndụ anyị na anyị ga-abụ ndị ga na-ekpe na-ayọ chineke anyị ayịyọ ihe niile nke anyị na-eme n'ime chineke ga-abụ na nzuzo anyị enwe anyị ga-abụkwa ndị ga na-eme ihe niile n'ihi na anyị na-emere ọrụ mmadụ maka na mgbe anyị na-eme ihe wee na-eme ka ndị mmadụ matasịa na anyị na-eme ihe ndị a niile ihe ndị a niile abụzị nna anyị ga-anata otuto kama na ọ bụ ndị mmadụ ga-anata otuto gị na onwe gị na-eme ihe ndị a niile anarụgoro otuto gị mgbe ebe ọ dị ukwuu n'ime onye nwe bụ chineke n'ebe ọ dị ukwuu n'ime ndụ gị ozugbo ozugbo ahụ ị na-eme ihe na-ekwunye enu ka ụwa niile mara na na-eme ihe ya mere ihe anyị na-akọwa n'ezie bụ na mgbe anyị na-ekpe ekpere ma ọ bụ mgbe anyị na-alụ ọrụ n'ime chineke ọ ga-abụ ihe anyị ga-eme n'ime ndụ anyị na nzuzo ihe anyị ga-eme mechie ụzọ anyị nọdụ n'ime ụmụnne anyị wee na-emie mgbe ụfọdụ n'ime ndụ anyị anyị ga-abụ ndị ga-awụsa onwe anyị wụsọ onwe anyị nke ọma n'ime onye nwe bụ kraịst wee na-alụ ya ọrụ n'ihi na onye anyị na alụ ọrụ a bụ onye nwe bụ jizọs kraịst akwụkwọ nsọ na-akụwa n'ezie ọ sị ka isi otu a wee na-eme ekpere ọ sị na anyị ga na-eme ekpere na ụdịdị otu a nna anyị nke bi n'eluigwe ka aha gị dị nsọ ụfọdụ amata ihe a na-akpọ ịdị aha anyị nsọ ịdị aha onye nwe ya bụ chineke nsọ akwụkwọ nsọ kụwara anyị na anyị n'akwụkwọ Revelation chapter 4 n'ezie ọ bụrụ na ibido na pas 5 ya wee gụrụ agbadataba ịfụ na ndị mmụọ ozi na ndị mmụọ nsọ na ha na-edo onye nwe anyị nsọ ọ sị na onye nwe anyị kwesịrị ka aja ya mma ka e bunye enyi enu ha gwara wee sị anyị na n'ezie na ha na-ekpere ma na-efenye bụ Chineke anyị ọbụna ya oge niile nke ndụ ha n'oge niile every minute every seconds ya abụ igosi anyị n'ezie na ọ dịghị mgbe ahụ na afọ na-ejuba ikpere chineke anyị na ịsọpụrụ chineke anyị n'ime ndụ gị akwụkwọ nsọ na-eme ka mmata na anyị onwe anyị ga na-asọpụrụ chineke anyị na-asọpụrụ ya mgbe niile n'ime ndụ anyị anyị kwesịrị ịbụ ndụ ndị ga na-ewere ime ndụ anyị na ime mmụọ anyị wee na-agara chineke anyị ozi na-ebunye aha ya enu anyị ga-amata amata n'ezie na onye anyị na-efe bụ onye dị nsọ onye anyị na-efe bụ onye kwesịrị ntụkwasị obi onye onye anyị na-efe bụ onye kwesịrị ka anyị buru ya enu ma doo onye nsọ nke ukwuu maka na ọ bụghị mmanụ nkịtị mgbe anyị bịara n'iru ya anyị ga-abịa n'iru ya n'ike na ebube anyị ga-abịa n'iru ya n'ịsọpụrụ ya anyị ga-abịa n'iru ya n'ịkwenyere egwu zuru oke anyị kwesịrị ka anyị bụrụ ndị ọ ga na-amasị mma nke ukwuu ịdị na-ebuli Chineke anyị enu mana ka ọ dị ugbu a ndị mmadụ jizi aha Chineke wee eme ihe akaja dị iche iche ụfọdụ ji aha Chineke wee na-eme ihe egwu mana ana m achọ ka ịmata na mgbe akpụkpọ nsọ na-asị anyị kpee ekpere mgbede otudo otu a na anyị kpee ekpere ụdị anụmanụ ihe ọ na-agwa anyị bụ nna anyị nke bi n'eluigwe ka anyị doo nye aha nya bụ nna anyị nke bi n'eluigwe nsọ ka aha ya dị ukwuu mgbe anyị na-agụ nya bụ akwụkwọ nsọ na otu a si anyị ka anyị na-eche echiche n'ime ihe anyị na-agụ maka na mgbe anyị na-eche echiche n'ime ihe anyị na-agụ anyị ga na-aghọta ihe Chineke anyị na-ekụziri anyị ọ sị nna anyị nke bi n'eluigwe ka edo aha gị nsọ ka na eze gị bịa kedu ihe bụ na eze nke Chineke ka anyị e bụrụ ndị inigbu ndị ga-anọkọsi ọnụ ndị ga na-enwe ọṅụ ndị ga na-ekpekọsị ekpere ọnụ ndị ga-anọsi ga ike n'okwu anyị ndị ga na-achọ chineke na-enyeghị mmadụ anya na-arụ enyeghị mmadụ anya n'iru n'ihi na anyị nwere onye bụ olileanya na onye anyị na-efe n'ezie abụrụgo nna anyị abụ nsọnsọ m na nke m kama na ọ bụ nna anyị niile anyị niile wee jikọọ ọnụ ekpere, anyị niile wee jikọọ ọnụ n'ịchọ alaeze n'igwe mgbe anyị niile jikọrọ ọnụ anyị abụrụgo ndị nọ nọsiri ike na n'aeze nke chineke ọ sị ka alaeze gị bịa dịka esi emie n'eluigwe otu a m si akọwara ụnụ ya otu a ga-esi eme n'eluigwe ọ bụrụ na anyị niile ejikọ aka ọnụ ihe niile bụ nne nke Kraịst ọ bụrụ na anyị niile a na-achọ Chineke anyị n'ime mmụọ na eziokwu jikọ aka ọnụ na okwukwe na nya bụ ntụgharị uche n'ime okwu Chineke anyị si otu a wee na-eme n'ime ndụ anyị anyị ga na-afụta n'ezie na ịdị mma ga-adị n'ime ndụ anyị anyị ga na-apụta na mgbe enyi akpọkuru chineke anyị na ọ ga-aza anyị maka na ebe ọ bụla mmadụ na-abụ maọbụ mmadụ ịtọ nọ ịkpọkọ afa nke chineke anyị aba ka chineke anyị na-anọ mmụọ nsọ nke chineke na-anọkwa na ya ọ bụ na ile anya nke ọma ị ga-afụta ihe chineke ọrụ ebe chineke lụrụ ọbụna na ndụ ndị nke chineke na ebe a gwara anyị n'akwụkwọ ọrụ ndị ozi chapta 2 ọ sị na n'oge ahụ bụ oge pentikọst mgbe ha kpọkuru chineke anyị n'ime mmụọ na eziokwu ọ sị na ihe dị ike ihe dị egwu dị ihe ebube mere nabụ ndị niile bụ ndị nke chineke chineke wee nata n'ebe ngọzi nke onye nwe bụ chineke mmụọ nsọ wee dakwasị ha n'ime ndụ ha ewee site n'ime ihe dị otu anụ wee gbanwee ha ụfọdụ na-asụ n'onu n'onu dị iche iche ụfọdụ na-asụ n'asụsụ dị iche iche ihe mgbanwe gbanwere ya niile ketara oke ọbụna ịgwọ ọrịa oke dị ukwu oke dị ebube n'ime chineke ihe dị otu a nke mere n'ime ime ndụ ndị anụnwa bụ ndị apọstụl bụ ihe na-eme n'ụbọchị tata ma ọ bụrụ na anyị jikọ aka ọnụ nọdụ n'ịdị n'otu nọdụ n'ịfụnanya ma na-achọ chineke anyị ọsị ka na eze gị bịa dị ga esi eme n'eluigwe ka emekwa otu a n'ụwa onye nwaanyị ọ na-amasị ya mma na anyị niile ga-ejikọ aka ọnụ wee na-eme otu a ịnọkọsị ọnụ na ekpere ịnọkọsị ọnụ na ịgụ okwu chineke ịnọkọsị ọnụ na ịchụ iru chineke mana ọ bụ ihe mwute n'ụwa niile gbaa gburugburu n'ụbọchị tata na ọtụtụ ndị mmadụ ego aghọrọgoro ha chi onwezi onye na-enwe efe ịga n'iru ịchọ chineke anyị n'ime mmụọ na eziokwu asịrị na mpako na anya ukwu na ihe onwe nke ụwa na ego na ihe ọchịchọ nke anụ arụ emego ka ndị mmadụ wee sizie n'ime ịchọ chineke anyị wee pụa. ezi onye na-eguzozi gị na ekwenye n'ime chineke aga m anọ n'ime wee ruo mgbe ebi ebi n'ihi na anyị dị dịrị m ezi mma ma ọ bụrụ na anyị na-aghọta ihe nke a kụziri anyị n'akwụkwọ mmadụ chapta 6 anyị ga-afụta ọrụ ebube chineke anyị anyị ga-afụtakwa na onye anyị na-efe na anyị kwesịrị ịgbanyere okwu anyị kwesịrị na mgbe ọbụla anyị na-eme ebere mgbe ọbụla anyị na-eme ihe ọbụla anyị ga na-asọpụrụ ya ebere anyị ga-abụ ihe ga-esi n'ala obi anyị wepụta n'ime onwe anyị n'ime ndụ anyị nụ nke ọma na onye nwe abụ chineke chọrọrị ka ị bụrụ onye ga-eguzosi ike n'ime ya ka o wee mee gị ka ị wee bụrụ ihe ị kwesịrị ịbụrụ enye nwe anyị nwere ọkpọ ogu n'ime ndụ anyị niile chọrọ chọrọrị ka okpu ya pụta ihe onye nwere bụ ebumnobi ebumnobi ya abụghị ebumnobi ọjọọ kama na ọ bụ ebumnobi ịdị mma gị ịdị mma ya na ịfụnanya ya n'ime ndụ gị nwachukwu kwenyere m n'ezie n'ihi na chineke chọrọ chọrọrị ka ndụ gị bụrụ ndụ gbanwere agbanwe ka ị jụọ ya na eze n'igwe ka ọ ghara ịbụ na n'ịgbasara ọsọ a n'ụwa a emesịa ọnụ agị n'iyi mana a chọrọ nri ka ị ọsọ ọsọ anụnwa gbasịa ya ma gbata ihe nwanne anyị nwoke bụ Pọl kwuru okwu wee sị ọ sị na ana m agba ọsọ ndụ a na azụ n'ihi na ana m agba ọsọ ndụ a ka nketa oke na ala eze n'igwe ka nketa ọka ndụ n'ime ime chineke anị a na-agbanye m ọsọ ka abụrụ onye nke ikpetamazụ m azụ bụ ka abụrụ onye nke ịbụa na ya na-agbanye m ọsọ ka abụrụ onye nke mbụ a chọrọ nke ịgbanye mgbe ọsọ ka isoro wee bụrụ onye nke mbụ ya mere nwanne m gaa n'iru wee tụlee okwu nke chineke kwururi ọbụna na Matiu chapta na Matiu nke ọ gwara okwu ndị anyị na ọ gwara n'ụbọchị tata Matiu chapta 6 verse 1 to 13 ọ ga-adịrị gị na mma anyị ga na-agakwa n'iru ịtụle okwu chineke karịa ka a tụnyere ya n'ụbọchị n'ihe gbasara n'usoro anyị ga-esi site na ekpere na-aga n'iru na-alụpụta ọrụ n'ime chineke onye nwe anyị nke pụrụ ime ihe ka m na-ayọ ka o duo gị ma chebe gị ka ọ na-enyere gị dịka ị na-anụ ọnụ a ọ ga-adịrị gị na mma n'aha jizọs kraịst bụ enwe anyị ọ bụrụ na okwu anụ anyị kwuru metụtara gị gaa gwedegara anyị na Calvary Baptist Church P.O. Box 43 isi mgbumkpọ unu Anambra steeti naijiria mmiri nọ lokal gọọmenti eria ma ọ bụ ị gaa na email anyị gaa dere anyị agwọ na chino at yahoo dot com ma ọ bụ ị gaa kpaka na fon anyị 561 08-561-79885 ka chineke na-enyere gị n'aha jizọs kraịst bụ enwe anyị